edugokwa anyị na-asị ụnụ daalụnụ aha m onwe m bụ maazị oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'ụka na ikoro tata bụ maazị ejikeme ọbasi na maazị Austin ọkaigbo igbo unu otu onye otu eh, onye otu anyị bụ maazị Kanaya Odeluga ga-esonye anyị n'oge na-eteghị aka mana dịka anyị na-eme n'izuụka ọbụla anyị ga-akpa ka ọ ga-esi dịrị ndị Igbo mma na ndị enyi ndị Igbo ọkachasị na mba Naijiria mana ka mba niile dị n'ụwara ebe ndị Igbo nọ ọ bụrụ na unu na-ege ntị ọ bụkwanụ na anya abụọ ọwa onye ọbụla na-ege ntị ugbu a ga-aghọta na taa ma ụbọchị ndị gara aga ma ụbọchị ndị dị n'iru bụ ụbọchị ndị dị oke egwu n'ihe n'ala Igbo na ndụ ndị Igbo maka na akụkọ a na-anụ n'ala Igbo abụghị akụkọ a na-anụ na mba ebe ihe dị mma ọ dị ka ebe agha na-ada ọbụnadị Afghanistan ma ọ bụ Irak. ma ọ bụ Siria ebe e nwegasịrị nsogbu na nso nso a adịghị anụ ụdị akụkọ ahụ n'ebe ndị ahụ akụkọ si n'ala Igbo na-egosi ka ọtụtụ ndị amake ndị ndị mmadụ na-achọ ịchọpụta ndị ha bụ ndị ọ fịara arụ ịma ebumnobi ha na ihe bụ uche ha na-aga n'okirikiri Igbo niile na-egbusi kahara ụmụ mmadụ ya bụ ihe abụghị ihe eji mara ndị Igbo maka na iwusi ọbara abụghị obere ihe n'ala Igbo anyị ga-atụnye ọnụ n'okwu a maka na dịka ndị na-ajụ ajụjụ na ndị ọ na-agbagwoju anya oge ụfọdụ na-ekwu amazikwa ndị a na-eze anyị amaghị ndị a na-eze ya ka anyị chiri ka anyị tinye ọnụ n'ihe na-eme n'ala Igbo ọkachasị nso nso ya e egburu nwa amaala Igbo na e, onye ngwaọrịa onye dibịa ngwaọrịa maazị akụnyere onye bụkwa onye na-akụzi akwụkwọ bụrụ onye ama nwunye ya dịka onye ụlọ ọrụ ya na Igbo mgbe ọ dị ndụ ọ bụghị naanị ya ọtụtụ ndị ọzọkwa ma ndị egburu ndị na-eso ha dịka ndị na-enyere ha aka onye egburu onye na-anyara ya moto na ndị na-eche ha nche ihe a bụrụgo ihe na-eme kwa ụbọchị na ndụ ndị Igbo ya bụ ihe ka anyị ga-enebanye anya ịtụnye ọnụ na ịtụne kedu ka ya bụ ihe wee metụta ndị Igbo na etu esi nwee ike ime ka ya bụ ihe gbanwee aga m etinye ya n'aka ụkọchukwu Austin Okigbo ka o duru anyị gaba ụkọchukwu ndewo maazị oke ụkọchukwu ndị na-ege anyị ntị o teela anyị nọ na-akpa nkata ọ dịka ekwucha chita na mgbe ruo na mgbe ọ dịka mmiri ebe a wụrụ mmiri n'azụ ụkọrọ ihe a na-adabji si n'ala Igbo o rubeghị Igbo ma Igbo ga-eteta ụra ka ọ dị ugbu a ọ dịzikwa nnọọ ka anyị amazi dịka maazị oke kwuru ama ndị a na-eze ihe anyị na-anụ bụ unknown gunmen unknown gunmen gịnị bụ the unknown gunmen anyị chọrọ m ka anyị bido ileba ihe anya n'ụzọ pụrụ iche n'ihi na ka ọ dị anyị ekwuola anyị manya n'ọnụ n'okwu ihe gbasara nchekwa obodo tupu ọgba aghara ndị adawa ọ bụrụ na ndị na-ege anyị ntị kemgbe anyị bidoro mkparịta ụka anyị wepụtara ọnwa ole ma ole tinye ọnụ na mkparịta ụka n'isiokwu ya bụ nchekwa obodo mgbe anyị nọ na-akparịta ụka niile nchekwa obodo anyị kpọkụrụ ndị isi ala ndị ọchịchị ọdịnala ndị isi ụka ndị isi na-arụ ọrụ n'ịhazi obodo dịka ndị civil authorities na-akpọku ma ndị town union si o ruola mgbe anyị ga-etete n'ụra n'ihi na ihe anyị na-anụ na ihe anyị na-ahụ anyị nọzi na kparapụ kparapụ ihe o mere o ji dị ka enwebeghị n'ala Igbo anọghị n'agha wụrụ n'ihi na anyị anụbeghị unu dum mana ihe na-eme ka ọ dị ugbu a mana Imo steeti mana Abia steeti mana Anambra steeti na nso nso a ihe a o rubeghị mgbe anyị ga-akpọwa ya unu dum ya wa ajụjụ mbụ anyị kwesịrị ịjụ onwe anyị maazị Ejike um, mgbe mmiri riri rie isi mmadụ ka a ga-asị na mmiri eriwele mmadụ um, onye obele onye isi kpuru o doro anya n'ala Igbo na-enwu ọkụ ala Igbo aparala ọkụ ma ilekwa anya otu ihe a bido nwayọọ nwayọọ a na-ele a na-atụnye ọnụ enweghị onye mere ihe ọbụla ga-emenyụ ọkụ a ugbu a ọ gbakọrọla maka enweghị mpaghara ala Igbo ọbụla ị ga-aga ị na-anaghị anụ rukwa echi ọlụ na-enwu ọkụ enweghị mgbe a na-egbughị mmadụ n'ọlụ e, e, egbu onye egbu onye Owere hmm? ngwanụ ịhụlalụ eh, eh, eh, maazị oke kwulitere okwu dị um, ọkammụta akụnyere echi ahụ egburu ya egburu ihe dịka mmadụ isii bụ ndị welitere isi na Anambra ee ụbọchị um, echi ekwe egburu na-aga ee tupu nke ahụ e na-eme e na-enwe nsogbu n'ihi a ee ama m hụrụ ma ụgbọala bọs agbara ọkụ na Mbise gbukwe eh, ndị e gburu eh, E enwere ndị e gburu na eh, Express n'Enugwu ya wụra na enweghị mpaghara ala Igbo dajụrụnụ enwere e mgbe nsogbu niile na-emenụ ma n'ugwu mana ọdịda anyanwụ anyị nwa na ọwụwa anyanwụ a na-elele ha na-asị chai na ihe na-emekwe ma ugbu a abatala <laughs> anyị n'ime ajụjụ awụrụzie ele onye kpara nkụ ahụhụ nkwere ji bakwute ya ọrịrị elee ihe mere ọgba aghara ji dị ọwụ na ọ na-abịa agba nkịtị enweghị onye tiri mkpu ka ọ na-etiri mkpu enweghị onye gere ntị ka ọ na-egere ntị egechaa ntị achịfee ya n'ọchị echere m na ọhịa ha ga-atụle nke mbụ elee ihe mere ala Igbo ji enwu ọkụ ugbu a nke abụọ ndị a egbuote egbuo echi dịka unu chikwu unknown gun enwena onye eh, nne na nna mụrụ baa ya unknown gunman ee eh, na-ekwu gọọmenti ya dịka ụmụ nwaanyị kasị ka ekwe nna ụmụ eso ma ajụjụ unknown unknown unknown enwekwere mgbe ọ ga-eru enoo otu ma abụọ n'ime ha n'ihi na ihe ọ bụla emere ugbu a ebo ya ipop ebo e ya ipop eh, asị na unknown gunmen mgbe ndị ee ọ bụrụ na e, gọọmenti etiti nwere ike ịkpa nkata gaa n'ala onye ọzọ gaa kpara maazị Nnamdi Kalu nwụrụ ya nwụlọta tụọ na nga ọ bụrụ na gọọmenti etiti nwere ike ee eh, nyopuo ee eh, ebe ọtụtụ ihe na-emenụ na-eme nwee ike gbochie ya ele ihe wụ na ọnwa ole na ole na-aga bido na ndị gara eh, gbakachi owere meghee prison si ndị mmadụ gbalaga wee ruo ihe na-eme taa enwebe n'otu onye egudere si a lekwe ndị so eme arụ a ajụjụ <laughs> anyị dụwakwala ajụjụ ahụ maka na ajụjụ anyị ajụọla ya ọtụtụ oge n'ihe gbasara gịnị kpatara onweghị ihe gọọmenti etiti na-eme banyere ya mana isiokwu bụ olee otu gọọmenti etiti ga-esi mee ihe banyere ya ebe ọ bụ na o doona anyị anya anyị o anyị wepụtara isiokwu a nke mbụ na 2019 ka ọzọ bụ afọ gara aga na ọwụ ndị military intelijensị Naijiria nwere ihe na-agbọ n'ala Igbo n'ihi na ha akpaala nkata wụsa na-echezi mgbe ohere pụtara ka a kpazie ya anyị akpọọ oku ọkụo ndị amaala nọ n'ala Igbo ma ndị ọha na eze ma ndị town unions lekwa na ihe na-emenụ a na-ajụjụ a na-ajụ ihe gọọmenti etiti ga-eme maazị Ejike awụghị ajụjụ ekwesịrị ịjụ mana isiokwu ajụchi ịjụ ajụjụ ọ dị ka nke ị na-asị na oke na ji gị ụlọ gị gbara mgbụrụgodo ahịa gị were iji ya kwuo oke si ya jee chọọ ka ọ ga-emere gị ya ị ga-asị na ị gara were ngịga nye oke bịakwa na-ajụ ya gịnị mere azụ gịnị mere azụ aha oke aha nọ na ngịga ọ ya bụ isiokwu eziokwu onye ga-agwa m eziokwu onye ga-agwa m eziokwu dị n'ụwa onye ga-agwa m eziokwu onye ga-agwa m eziokwu onye ga-agwa m eziokwu obi mmadụ dị njọ onye mụ na ya zachụ mmụọ n'elu ụwa si n'ụkwụ m dị ka ụkwụ mmụọ na mụ na esizi mmụọ mmụọ n'elu ụwa onye tara bụ ọnụ obi agbụgbọ na mmanya ifugo kosi mene n'ụwa m gbogbo obi mmadụ dị njọ obi mmadụ dị njọ anya ukwu na obi juru ụwa ekworo n'ịkpasi juru ụwa emego ụwa bụ ka ama ndị a na-ezu igbe ama ndị a na-eze ama Ah, mana ah, maazị oke a na-ekwu okwu ihe a dịka a na-ekwu ọnọngọmen ọnọngọ o mee n'ugwu Awụsa o mee n'ebe ugwu asị ọnọngọmen emekatazie ọnọngọmen awụọ bandits mana onwebeghị mgbe ọbụla ọnọngọmen wụrụla herdsmen ndị nke a ama o mee na mpaghara ọwụwa anyanwụ ọnọngọmen anọkata ha wụzie asịzie na ọ bụ ndị IPOB mana ndị na-ege anyị ntị biko otu ihe anyị chọrọ tupu maazị oke atụnyekwu ọnụ m chọrọ ka unu ghọta unu echefukwala na asụsụ a mkpụrụ asụsụ awụhụ asụsụ ọhụrụ ejiri mara ndị na-achị na-achị na Naijiria anyị amara na ihe gbasara ihe dịka unknown soldier unknown police officer mm-hmm. unknown gunman these are synonyms ihe ndị bekee na-akpọ synonyms ya bụ mkpụrụ okwu na-akọwa otu ihe na mgbe ọbụla na nso nso a n'ihe mere na INSAT mgbe ndị agha Naijiria jere gbaa gbagbuo ụmụ ndị ntorobịa na-eme njegharị iwe anọkata asịọ ndị agha anọkata asịọ unknown soldier it's a usual language unknown soldier unknown gunmen unknown police officer ihe a maziwo e, depending ebe o mere o mere na mpaghara ọwụwa anyanwụ unknown gunmen abụrụ IPOB o nwewe na mpaghara ugwu unknown gunmen abụrụ bandit but we are familiar with that language The mm. government has a responsibility here. You cannot continue to deceive us. Ụnụ aga na ndị gọọmenti etiti na gọọmenti bu Buhari agaghị na-amaghị ojii anya anya anyị amara na ihe na-emenụ anyị ma ndị bụ unknown gunmen just as anyị ma ndị bụ unknown soldiers oge ha gara mebie ihe ụlọ Fela or unknown soldiers oge ha gara gbagbuo ndị ntorobịa na-eme ensas njegharị iwe ensas anyị ma ha ya wụ na n'otu olu ahụ ka eziwu isiokwu dịka Maazị Ejike kwuru ị gaghị ewere ngịga anya oke lọghachite azụ bịa jụwa ya sị gịnị mere azụ nọ na ngịga gọọmenti etiti enwebeghị mgbe ọbụla ha gbara mbọ ichekwa ndụ ndị Naijiria mana Jos mana Southern Kaduna mana Benue mana Owere mana Olu mana Anambra mana mana Nsụka ọya ebe ọbụla ọ masịrị gị mm-hmm. gọọmenti etiti agbabeghị mbọ ichekwa ndụ ndị amaala Naijiria ọ bụghị naanị n'ala Igbo Ise a Maazị thing mana um, a na-ekwu ihe ọ dịka ifọfụ ekene e, dịrị Chukwu na ịkọwa ya etu o si kwesị nghọta maka na mgbe ihe a bidoro na mbụ mgbe Imo steeti bụ ụzọ dịka ebe ọkụ ọkụ anwụrụ na-asụ onye nọ ka onye na-elekọta Imo steeti na-aza gọvanọ n'ọnụ sị na ya ma ndị ọwụ na mba na ọnụm gọọmenti a na ya ma ndị ọwụ na ndị ọwụ ndị ya na ya na-adọ ndọrọ ndọrọ na-achọ imebisi obodo ọ dịkwa ka ihe a na-aga n'iru ọsị mba na ya akpọgo ndị agha ya abịa esi n'elu na-atụ bọmbụ dịka egwu dịka amụ olukwa otikwa akwụkwọ ọzọ ka eburuziri ọnya bụ nsogbu bịarute na ime ụlọ ya n'ọlụ ọsị mba na ya ma ndị na-eme ihe na ya emego investigeshọn n'aka ya mana ihe na-ewute m na ọ na-ekwu ihe dị etu ndị nta akụkọ ada ajụ nwere isi ọ bụghị naanị ya ndị a na-achị achị adịghị asị nwoke ka ị si mara ha anyị nwa amaghị ihe ka na-emebi mmadụ na-anwụ mana o nwere ihe ime ihe o gosiwu na ihe ahịa na-eme dị anyị mma mana ịma na ihe ọ bụ na eburu e, ozu onye ọzọ ọ dịka egbuo ogwe osisi ya bụ ihe elutego ọnụ maka na ofu aka lụta mmanụ ozu ọrụ ọnụ ịma na um, ihe a na-adị ka akụkọ akọọla anyị na Baịbụl na na nke Samuel ife gbasata Samuel mgbe ọ bụ nwata a na-akpụ ya hmm. ọ na-aza ọmara onye na-akpụ ya onye ka wee zie ya gwa ya na akpọzie ya ya zaa ya na onye nwaanyị kwube na ya na-anụ ofu ozi eziri ya maka onye ahụ na-asị ya ya zaa ịtụ ahụ sị ya na o nwere ihe ihe bụ Chukwu ga-eme na ya mee ya na ntị nụrụ ya ga-asụ gburugburu ntị na-asụ gburugburu n'ala Igbo kịta mhm. anyị na-amụ ọkwa ya bụ mmiri tupu ozo ọ dịka anyị na-aha mmiri anyị kwuru maka nchekwawa obodo kwuo ka o si metụta ife dị na nri ọ dịka anyị na-agba afa o ruo ka o ndị nọ n'ugwu sị na ha ama ebudatazi nri anọchie moto na-ebudata nri ụzọ ka agụgụwa kọpụ kọpụ rice gbanye anyị kwuru kwuo ka o si metụta ichekwa ndụ na akụ na ụba dịka anyị ma ekwu obido n'Imo steeti si n'Imo steeti fee ebe niile o tegokwa anyị na-ekwu maka ihe ihe gbasatara etu ndị okorobịa ụmụ agbọghọbịa na ndị na-edu ha ụdị usoro ha so wee na-achọ ịnweta nzọta onwe ha anyị ma na oge ụfọdụ na ụmụ okorobịa a na-ekwu ige ntị oge eluo na a ga-ege ntị maka anyị eso nnakpa anya bụ nkụ arụrụ ngwere ji bịara anyị ọrụ ọ maka na ụdị ọgba aghara a dị na ya aghọtaghị na ya gbọrọ ndị bụ ndị ka o ji dị ka amaghọkwazi ndị a na-eze mgbe a na-asị akanyọ akanyọ IPOB na-ekwu ESN si na ESN na-ekwu onye ọbụla nọrọ ala n'ụlọ ma onye na-azụ afọ ịzụ ụmụ ya ma onye na-achọ ịkpata ego ji oge oleta n'ogige iji mezite ụmụazị akwụkwọ ma ụmụazị na-agụ akwụkwọ eji chụpụ na họlụ na-agba akwụkwọ ha ọkụ ọ dịkwazie ka ọ na ya mara ihe anyị na-eme ọ dịka na ya abụrọ ndị Igbo nwere usoro nwere omenala nwelụ ngọta, ghọtalụ na iwu si ọbara awụrụ obere ihe na ọbara ọbụla tụsa n'ala na Chukwu ya ya mere ihe dị etu a ji ntị na-anụ ihe a na-eme n'Igbo kịta na-asụ wuruwuru ọ bụzie gịnị anyị ga-eme maka na iwu ahụ anyị na-asị sị chọba tupu chi ejie chi ejie na-agba ọchịchị iri nne mmanụ adịrọzi na mpanaka ka e wee sị ka amụnye ọkụ ọ nepa ka ị ga-echebe ka ọ mụta ọkụ ka ị were <laughs> nsogbu ka nkụ ka nrapụgodi ya etu a hmm, hmm. <laughs> Eh, n'isiokwu n'eziokwu eziokwu ụnụ ahụ na dịka Maazị Oke kwuru na Maazị Ejike mkpamkpa ndị a na-akpanụ mbibi obodo a na-ebibi maka na ọtụtụ oge ka anyị ka na-ekwu okwu ụfọdụ ndị na-abanye bịa sonye n'ihe anyị na-ekwu na-akpọ anyị otelektuals. a sị na okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ n'ọbụ. mekwara na aja sị ahụhụ ekwughị na-egbu okenye mana ekwuo anụ na ebu nwata na ihe kpatara isrel jiri kewaa abụọ oge Solomon chịchara obodo bụ na ndị okenye bịakwutere nwa ya nwoke a na-akpọ Rehoboam mhm. oge ọ gbagoro oche ọchịchị si ya biko kọwakwarala anyị olee otu ị ga-esi achịkọta obodo ya hapụ ndị okenye bịara e ịjụ ya ajụjụ mhm. ya kwuru ndị ntorobịa ibe ya gaa ka ya na ha gbaa izu ka ha na ya na na-agba izu ha agwa ya si ya gwa ha gwa ndị okenye a na-amaghị ha chọrọ na ọ bụrụ na nna gị jiri ụtalị wee chịa ha ọchịchị dụwa ha ọnọdụ na ị ga-eji agwọ na akpị wee dụwa ha ọnọdụ ọ ụdị ndụmọdụ a ndị ntorobịa nyere Rehoboam bụ ihe kpatara Jeroboam jiri duru mpaghara Israel nọ na Northern Kingdom si ha to your tents o Israel we have no share in the son of Jesse ya wụ mgba ịmana onye ọ bụla n'ime anyị ka anyị ha na-akparịta nkata mmadụ anọ n'ime anyị dị n'ebe a o onye n'ime anyị bụ ntorobịa enweghị onye n'ime anyị ịnọ afọ ịdị si na anyị erubeghị ihe ruru afọ iri anọ onye ruru afọ iri anọ abụrụzi ntorobịa nọrọ n'elu ya ọ bụrụ na ịgụ akwụkwọ anyị agụtala ọ bụrụ na ịpụ njem anyị apụọla njem ọ bụrụ na mmekọrịta anyị enweghị na mmekọrịta ọ bụghị naanị abụrụ ndị ebe anyị ma abụrụ ndị ọzọ anyị asịghị na ihe na-eme Igbo na Naijiria dị anyị obi mma ọ ya wubere ihe ihe kpatara anyị ji enwe mkparịta ụka n'ụbụbụ a anyị asịghị na ọ gaghị amasị anyị ma ọ bụrụ na enwee Biafra ka ọ dị taa anyị asịghị na ọ masịghị anyị ma ọ bụ na otu Naijiria dị taa na ọ dị anyị mma mana mmadụ na-edu edu tupu gị eji awa ọkwụ otu ihe ahụ ka nso gwara anyị na n'akwụkwọ nsọ si elu onye na-ejema eze na-ejema agha ibuso eze ọzọ eze obodo ọzọ agha na-anaghị epu ụzọ duo oche chee echiche jụọ onwe ya jụjụ si ụsụ ndị agha puku iri m nwere o zuru m iji lụọ agha megide eze nke ọzọ ahụ nwere ụsụ ndị agha puku narị ọ bụrụ na o kpeghị omume eze ahụ ọ naghị epu ụzọ jụọ si mara ihe a ga-eme ji ụtụtụ ehihie chụwa ewu ojii mhm. ee anyị na-ejere eme na njegharị iwe na Denver na New York na London na Washington DC Tokyo ebe niile ndị mana ndị ọchịchị mba ụwa niile onye ka ha na-egere ntị onye ka ha na-anụ olu ya mhm. nwa ọkụkọ nwasọ nwanne na nwanne ya nwanna na-egbu nwanna ya onye ọbụla n'ọsọ ogene mgbere n'ime ọhịa anyị ga-eme ole elu ụwa anyị nọ n'ime ya elu ụwa anyị nọ n'ime ya elu ụwa anyị nọ n'ime ya gị ka mma ogbu mmanụ ndụ na-agụ n'elu ụwa sitekwa ke gị ka mma mama m ihe obi mama agala m ije dịka maazị oke ikwu ịrụtụrụ aka sit at home onye apụkwala mmadụ gaa nọrọ n'ụlọ gị nọpịa mkpụrụ amụ onye ka emegidere o nwere katun m hụrụ na nso nso a ebipụtara e na otu newspaper nọ na Naịjirịa IPOB were aka ya dowa n'obe were hama na-akpọgide onwe ya n'obe a na-ajụ onye na achị ịzọpụta ya sị ka ọ zọpụta ya gọọmenti federal gọọmenti asị ya leave him alone let him crucify himself onye ka a na-emegide ihe a anyị ekwuola n'eziokwu eziokwu anyị nwere intelligence report anyị wepụtara kemgbe 2019 na ihe na-eme taa bụ ihe a kpara akpa bido na military intelligence of the Nigerian Defence Forces mana onwe onye kpọkwụrụ anyị ọnụ ka eleba ihe anya mara ka a na-eme ya anyị nọrọzie werezie aka anyị na-eduba nwa anyị n'ọnọdụ ọjọọ n'ihi na mmegbu a na-emegbu anyị ka nke emegbuga ndị ọzọ maazị Odeluga ọ dị ka ị ga-atụnye ọnụ n'okwu a isiokwu a bụrụzie ọ bụrụ na m tinye ya n'ajụjụ olee ọdịla e, e, Chiọka nọ enwere ihe ọzọ enwere ike ime ka ọ dị ugbu a Igbo ọ ka nwere ohere iteta ụra n'ihi na ụbọchị na ha agala hmm. ndị werela ndị uwe ojii na-echekwa onwe ha chi na ọwụ otu ọ dị na ha dị nchekwaba ọ na-ahụ na ihe mere na nso nso a na-ebe Dọkịta Akunyili nọ hmm. ọsọ ya nwanọ hmm. egburu inspektọ of polis egburu ya ehe mana dịka ajụjụ isi ịjụrụ Igbo si na tata bụ gboo ịghọta nwere mgbe ejiri wee mebie ọ bụrụkwazịa ike na na ọ mma ee tata bụ gboo mgbe onye ji teta bụ ụtụtụ ya ife dị mkpa bụ Igbo ịghọta na onwe bụrụli mgbe mba Naijiria ji wee na-echekwa ndụ ma ọ bụ akụnụba ndị Igbo bido na mgbe ndị Briten bịalụ wee bido ọchịchị nchigbu nke kolonial gọọmenti ọ egbe na mma na mkpagbu ka ji wee wee wekọla ala Igbo bụnadị mgbe fanụ ya ọtụtụ ife ife mberede mere ndị Igbo fabụ anya ọ na-abụzi kịta ọ bụ ndị nusoro anyị ọgụ bụ ndị nọ n'ọchịchị ee kemgbe e, anyị jichigha Naijiria anụsụrụ ọgụ Naijiria na Biafra ọkwa onwere mgbaghara egbu ndị Igbo ebe ọbụla mana ofu ife dolo anya bụ na polisi na amị Naijiria adụrọ nkwadobe ịlụ takwasị ịlụ mana ikwusikwa nke afọ ịjụ onwe ha jụ na-asị ka ka esi bụrụ na asị ensaz ọnwa wee e nwee ike pụta chụọ ụmụaka na na ụmụ ikolobịa ụmụ ntorobịa na emenye bụ ife ngagharị iwe ọ fịara arụ apịnyụọ ya mana ife gbasalụ em ọnọn gọọmenti na nna asịfa unu si na enwere ọnọn gọọmenti kedụzi nso na unu ma ndị ọzọ tụọ nọọsọ ndị a bụ ndị unu amụrụ ndụfa bụ fanasụ Igbo fanasụ oyibo fanasụ Hausa ka Nde ọtụtụ n'ime ndị Igbo maalụ na oge covid na ọtụtụ ụgbọ ụgbọala na-eji wee na-ebudata ụmụ ikolobịa ọ ụmụ ikolobịa eburo potmanto onwekwu onye bụ akpa onwekwu onye bụ ike isi na ọ na-abịa njem mana ọ nwee ebe ọ jekọọlụ oyibo afụrọ ụmụ ikolobịa e- e- anọkọta polisi akwụsị ha tikere ebe ndị a na-eje arapụkwafa ebee ka ndị a niile je ọfa bụ ndị mgbarata anụ ọgbarọgharị bụ ife na-emenụ na ọkabụ ife dịzi mkpa kịta bụ igbo iteta n'ụlọ dịka isikwu ndị igbo unu ga onye echero ndụ ya nche onwere ga-echela onwe unu onwere ga-echela anyị eh, echekwa obodo anyị anyị nwe ga-echekwa ya oge elugo nke anyị mgbe anyị ga-agba avụrụ si ndị polisi na ọlụ onwe ha fa chọrọ inye aka fabia nye aka mana anyị gwa ga-ewepụta usoro na etu anyị ga-esi wee chekwaba anyị e ịmagoro ife tokwu enye nsogbu kịta bụ onye pụta ọsọ ike na ya ga-egonwu konvoi ogo polisi go amị eyili na-agagharị maọbụ ike nwee ndị ọdịlị so na ndị ọfụrụ ka ha tụtụ ụlacha n'ọnda abụzi ndị a na-emegbu pọta obodo ọbụla na nwere ike ichekwa ndụ ndị nkefa na akụ na ụba abụrụ obodo o gosi n'obodo afọ ọ bụrụ ndị ọcha si n'ofe elugbo Naijiria at 61 adago mba is a failed country failed governance ndị Igbo ka ọ dị ịzụ onwefa fa mana anyị maka anyị si azụ onwe anyị Uh, taa ka uh, ọ bụzi ụnyaahụ na Naijiria ka ọ dị ugbu a ka a e na-ekwu Naijiria at 61 Maazị Buhari na adreesị ya ọ gụrụ mm-hmm. tọọ otu ihe m hụrụ gbara ọkpụrụkpụ kwana otu ihe dịka ihe na-anụ ya ọkụ n'obi na ozi o zigara ọha ndị Naijiria bụ na ndị wu ndị na-akwado ndị na-achọ nnwere onwe the separatists dịka ọ ha ọ ha separationist. na ha amataga ndị ha bụ otu n'ime ha bụrụ dịka o siri kwuo onye so n'ụlọ ukwu omeiwu nke gọọmenti etiti na n'oge na-adịghị anya na a ga-akụziri ha ihe ọkụ ji ntị oke eme mm-hmm. m na-ajụ ihe awụ okwu a maazị prezidenti kwuru bịakwararị iyi okwu o kwuru n'oge na-etebeghị aka kwuo ihe kpatara ọgba aghara ji dapụta n'etiti ya na ndị Twita ka a ka akpọ okwu ahụ n'ọnụ otu ihe o kwuru taa bụ na emepekwala Twita ọzọ mana naanị maka iji mee ihe gbasara ịzụ ahịa na ihe ndị ọzọ oke anyị anụna mana ọkwụ o yiri okwu ahụ o kwuru dọpụtara butere esemokwu ya na ndị Twita oge o kwuru okwu ihe gbasara dọtin esekụ elee ihe bụ na onye nọbụrụ a retired army officer uh, uh, navy officer and military intelligence pụtara na Channel Television. okwu dara tasiri ike si na ndị bụ ndị ịkwụ n'azụ emekome a na-emenu na-ama ha mara Boko Haram mana herdsmen mana bandits na-ama ndị ha bụ ọtụtụ n'ime ha bụ ndị gọvanọ na ọtụtụ n'ime ha bụ ndị so na ụlọ omeiwu nọrọkwa n'elu ya tụọ prezidenti Buhari agọ n'ihu si ya na ya nwe onwe ya bụ prezidenti ma Gịnị ka gọọmenti etiti ị na-ekwu mere gịnị ka Maazị Buhari mere gịnị mere o ji dị ya mkpa karịchaa na naanị ndị dị ya mkpa karịchaa bụrụ ndị IPOB na ndị Oduduwa ịma ama m nwere onye well ka m bido enwere enwekwara ndị Igbo ruo taa kwenyere n'ọchịchị enyi m e, e, e, onye anyị ma na e nwere ihe a na-akpọ every government all government in power mhm. ajib enwere ndị a na-akpọ ndị ajib mana onye ọ bụla obi ya dị ọcha na-ele ihe na-eme ọ naghị ahụ ịghọta na onye na-achị obodo enwere ihe Igbo na-ana ya nri n'afọ Igbo na-ana ya nri n'afọ o nweghị obiọma ebe ndị Igbo nọ o taa ọwụlagodu mgbe ya na e, ndị Idiabu e, mere kuu gaa lee ndị niile anwụrụ kpọchie ma lee ka esi e, mee ụfọdụ ndị ma ihe m na-ekwu na ewu echere m na ya agafeela oge a ga-aka na-achụ kedu ebumnobi nwoke a ebe Igbo nọ ledalanụ ịma mgbe enwere mkpamkpa n'obi Igbo e, ee gọvanọ ndị Rivers steeti Nyesom Wike mere ihe o mere na-aba kemgbe ahụ ewerele m anya na-ele nwoke ahụ na nka m gwa gị eziokwu awụ na m kwetechara na omume ama aga m agwa gị otu ihe nwoke ahụ nwoke ọmụke lee ọtọ na Benue steeti ọmụke ịchịkọta ndị niile na-achị ala Igbo taa ihe na-ere ha abụọ ọtọrọ ewere otu mejiere gị ahịa maka enwe nke mmadụ n'ime ha ọ wụrụ na mmadụ na-achị okwu n'obi ọma otu obodo dị taa ị gaghị na-ele gọọmenti etiti ka ha mara ihe ha ga-eme ile anya gị mara na ikwuwe ndị ji ego ịgụ ha n'otu n'otu Igbo achịta ha aja Eh, ndị eh, ọdịda anyanwụ ma ndị ugwu zuorola ego gọọmenti kemgbe ụtụtụ ma ịchịkọta obodo ọnụ enweghị ndị ka Igbo nwee ego elee ihe wu na-enwebe otu gọvanọ ga-apụta sị e ga-emela ihe n'ala Igbo e ga-emela ya n'ala Igbo elee ihe wu emeghala agbara ọsọ gawa Abuja ma anyị niile ma na nsogbu anyị dị n'Abuja bịa ọya wụ na eche m nzọpụta Igbo a ga-achọwa ya ebe ọzọ n'ihi na ndị kwesịrị ịzụ Igbo agụọla e, amakala ha niile absent ijere ụwa ijere ụwa siri ike na chukwu na siri ike chukwu na ije n'ụwa ije n'ụwa siri ike ma chukwu ndị ya na amarọ ndị alaeze onye mụrụ uche ọbụla akụrụ ọ gaghị si anyị sọrọ asọ ọnụ na ije n'ụwa ije n'ụwa siri ike na chukwu sọba ndị ya na amarọ ndị adaeze ije n'ụwa ije n'ụwa siri ike na chukwu sọba ndị ya na amarọ ndị adaeze ije n'ụwa ije n'ụwa siri ike na chukwu sọba ndị ya na amarọ ndị adaeze nọsi maka absent ha dịkwa prezent n'ụdị nke ha ihe ha ji dị prezent n'ụdị nke ha bụ na maazị odelu gị ka mgbe e nwere covid eburu ụmụ okorobịa na ngwa eji ebu ebu ngwa afịa buru ha na-agbada East mm-hmm. ọdọsi anyị na-ama jeri ndị nọ na ugwu Hausa ka a na-atụgharịkwazi ebe ha nọ na-egbuda ndị mieti ala na-eti mkpu na ọ bụrụ na asị ha abịa na na mieti ala ọ na-achị achị ka o nwere onye rọpụta onwe onye tụnyere ha aka vootu ha chịba ọ bụghị naanị nke ahụ o nwegasịrị ihe ezụtara na onyinyo dị iche iche mgbe ndị na-awụ nsogbu bụ ndị ndị herdsmen ma etu esi were ụgbọ epe epe wee na-ebunye ha egbe na mgbọ n'ụzọ Asaba ma otu esi wee na-enye ha mma na ife ndị ọzọ mana ihe nji e, e, alụtụ ihe ndị aka bụ na ihe a niile bụ ihe eji iyi egwu ọ bụrụ na oyibo akpọ ya terọrizm emee na ya bụ iyi egwu ọka nkụ na ndị Igbo na-ama jijiji ma etu ndị Izrel jelu jelu inekọta ebe agba ha ga-agba na mmiri ara ehi na mmanụ anwụ ya dịru na ya ezije mhm. mmadụ iri na ebuo anata mmadụ iri n'ime ha si gịnị na ebe ahụ malụ mma ahụ mana na ndị bi ebe ahụ ụmụ anaka na bụrụzi sọsọ na ha bịa ebe a nọ na ha nwa dịka ụkpana n'anya ha ka isi malụ ka isi dị n'anya mmadụ ka ka isi banye ha isi malụ na ha gị ka ụkpana ihe nji ekwu ihe a bụ na anyị nwa bụ ndị Igbo asịgo na anyị dịka ụkpana n'anya ndị herdsmen mhm. dịka ụkpana n'anya ndị unknown gọọmenti dịka ụkpana n'anya onye ọbụla mere mkpọtụ n'ala Igbo na anyị jizi ụjọ na-adara enwere elu obi anọ na-achị Anambra steeti ka egburu Chike Akụnyere si na ya kọnde mụọ ọkwa n'oyibo ndị etu esi wee gbuo onye abụ amadi na ya na-ewepụta 20 milion iji wee fụ isie 20 milion ọ ga-akpọta onye nwụrụ anwụ kedu ebe ọ nọ milion bụ n'ụdị ka ọkọ wee gbaa onye ndị ume ndị ndị o kwesịrị ịdị na-achị ọkwa ya bụ onye isi nchekwa obodo oh. ya bụ obi anọ ha ncha nọla na-akpa nkata ndị Southern Governors Forum kwuo hmm. ife a ga-eme agwa ha egburu mkpirisi onye ka ọ dị kedu House of Assembly okwu eh? ebe ị na-eje Sọm sọmụsọri nne maka ebube agụ ngwa na-ekwukwọ oh, uh, um, uh, uh, sikwuzie nke ebube ịhapụcha ife a niile maka na ọ bụrụ sọsọ ha ama m otu nọ na ana US a otu one na one tụla ego ka e wee bido ihe gbasata nchekwa obodo nke a na-akpọ vigilante na Anambra egosiri m ụgbọala gosi ọgbatumtum gosi ife etinyechara ya n'elu gosi ụmụ okorobịa ndị a sị na na-akwado ka ha chekwa obodo gịnị kpatara na ha ejerozi n'agụ maọbụ n'ịkpa maọbụ jeje chọpụta ife a sị na ndị herdsmen nọ na ya ọ gịnị kpatara na ndị mmadụ ka na-atụ egwu ije lụọ ọrụ n'ubi ha maka na herdsmen ebee ka ụmụ okorobịa na ụgbọala ọgbatumtum ihe ndị ọzọ ebunye ha na ngwa agha ha ji ọ gịnị ji nkịta ọnwụ akọzina e akụkọ a na egburu mmadụ na Anambra steeti gọvanọ si na ya ya enye 20 milion ọ dọrọ ka nkata ọ gwara anyị ya na ndị mieti ala enwere ihe gbasara ha n'ịchị Anambra steeti kpara ọ ga-abụ egbuo mmadụ mieti ala kwụọ 1 million to 500 egbuzie nama mieti ala kwụọ one million na ha bụ mmadụ egbuo nama ndị gburu nama kwụọ 500 nke gosiri na mmadụ na nama wa ọkala mmadụ akụkọ Obianọ na ndị na-achị n'ala Igbo na ndị na-anọchite anya ndị Igbo ike agwụna eso m na-ekwu na ife elugo ka nke ayaka ọzọ gburu gburukwuru onye ọbụla chekwawa onwe ya maka na onwere nwere nchekwa gọvanọ adịghịche maka gị 20 milion ọ na-ekwu ọ bụrụ na akpa Anambra steeti ka o si ewepụta ya nke ozuzufọlụ oh. onye ka ọ ga-enye 20 milion ahụ onye pụta echi si ya na ya mụ ihe melụ onye ahụ kọchaa akụkọ ahụ onye ya 20 milion na emezie kedu kedu polisi ọ ga-eji wee mee investigeshọn kedu ndị ọ ga-eji wee chọta ndị mere ihe a achọta ya ka ihe o nwere ikike ịtụ ha mkpọrọ nkata nkata anyị na-akpa oge ụfọdụ ọ na-adị ka ndị mmadụ na-ege ya ntị ya nwere ike ị na-asị na ọnya mere ndị mmadụ oge ụfọdụ sị na anyị wotele gị mana ọ bụrụ na ndị na-achị ndị na-anọchite anya ndị Igbo gee ntị maọbụ ndị a na-achị achị na-ajụ ajụjụ na-ege ntị ekwesịrọ ka nkata na-anaghị ha nwere onwe ha kwesịrị ịna-akpa nkata n'ala uru maka ibu ihe ije afọ echi keta ihe gosiri na ị ga-eje na-anọ udo na-alụọ gị na ezinụlọ ga-anọdụ oh, rie nri anyasị ka ihe ga-eme na ị ga-aṅụ mmiri tọgbọ iko oh. ịma na ka a ka na-ekwu ihe a mgbe Igbo wu Igbo ọgbakọ ndị ụmụ nwaanyị sokwa otu ihe na-eweta mmepe obodo na nchekwa obodo mhm. na nso nso a ihe gbasara ọgọst mitin aghọkwala ihe nwunye gọvanọ hmm. na-amanye aka n'ime ya makpuo n'ime ya ọ na nso nso a ka nwunye Hope Uzodimma dị <laughs> na ọ na-eme ọgọst mitin ụmụ nwanyị Imo steeti <laughs> onye tụrụ aka n'akwụkwọ ịchịkọsị ụmụ ị na-ajụzi ọgọst mitin ụmụ Imo steeti ọ nke eji eme gịnị n'ihi na ị bịazie n'ọgọst mitin ma ọbụladị ọgbakọ ụmụ nwaanyị anyị nọ mpaghara obodo niile dị iche iche nọ n'ala Igbo hmm. abụrụziela maka na ihe a nwunye Hope mma na-eji ime dịka ihe gọvanọ ọzọ bidoro mewe na town union abịazie gọvanọ nọkọta olee executive council of a town union ọ sị na ịkpụsasịala ya hmm. onye nke ojiaka ya họpụta category committee of Town Union kedu mgbe gọvanọ jiri nwee ikikere iji aka ya haziwa Town Union ị na-achegodu warrant chief hmm. na warant na Abuja ndị zụrụ ya bụ ndị Fulani ọchịchị ndị nchigbu ọ bụrụ anwa afọ Igbo jiri ọfọ ifefe na-eme kịta bụ na ọ nwere onye ga-akpa nkata na ala Igbo na ọ bụrụfa o nwere onye ga-akwụ ọtọ n'ọsọ m to nwunye jee na nketa a na-agwa na Anambra steeti na ọmata na ọganaiz bụ Ọnịcha na-abịa n'afịa asị ndị eh, eh, eh, siment ndị building material ndị legos line ndị akpụ ụkwụ ndị abada kparụ ọrụ onwe fa ndị ndu kịta ọ gọvanọ na-ekwu mm, onye ga-achịkọta fa kedu ụdị fa ọbịa nwere lokal gọọmenti elekshọn famelu ma ịtachakwa ahụ ụta anyị ga-ata onwe anyị ụta ofe nsogbu mgbe ihe a niile na-eme ele ihe anyị ji gba nkịtị ada mhm. ọ na-awụ onye e, e, asị e, ọkụkọ bịara ọhụrụ na-eji otu ụkwụ akwụ lee anya ochike ya gbafụ mgbe o ji otu ụkwụ kwụọ kwụọ kwụọ hụ na-enwe ihe na-eme ụkwụ nke ọzọ eru ha hmm. ọnọdụ Igbo taa ọ nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ ebido a na-anakọrọ ndị a na-achị ekikere agba nkịtị ya dịka chinchi ọ na-ata gị n'abalị ya na-afụ na gị eh, briz eh, ya na-atọ ụtọ a na-atapụchi gị ụkwụ ọya wụ n'ala Igbo dị ka ọ dị taa maka mhm. ọ na Igbo bilitere n'ụtụtụ lee ụmụ ihe a ghọta nọọ ihe eji ememile obodo bido jụ ele anya ọ naghị adị ka ọ dị anyị taa ọ maka ile anya ee eh, ọbụnagodu mgbe ee eh, eh, politiks mbụ mbụ mbụ mgbe ee Sam Mbakwe na Jim obodo na-eme politiks e nwere ndị jụrụnụ n'ọtụtụ ihe ụfọdụ ihe na-eme ma ọ dị mma ma ọ dịghị mma enwere ndị jụrụ ugbu a jide ọnụ otu steeti Igbo ị ga-asị na enwere ndị gbara ọkpụrụkpụ pụtara nụsị gọvanọ mba ahụ ihe a agaghị eme na-awụghọ ote Rochas na Hope Uzodimma onye ochiri ibe eh, nke a ụzinụ eh, ihe na-esewu ekweghị e gị dowe ihe izutere hmm? na m chọkwara na ịzụgharị ihe izutere mm-hmm. ihe na-esere ha bụ na e ekweghị otu otu na ekweghị ya dowe ihe o zutere onye nke mm-hmm. ọzọ na ihe ahụ izutere achọrọ m ka m zụgara ya <laughs> na-ezere n'ụwa onye ka mmadụ ga-achazelu ụwa dịkwa egwu onye nyanụ ụwa na-enwe mmekọ ọdọ onye akpachara anya maka neta ụmụ ụwa si adị n'anya ọ bụrụ si adị n'ime mmanụ ụmụ ụwa na-amasị ma n'elu arụ emesịa ebe bụrụ sọ njọ n'ime arụ Akwụkwọ niile si sọ n'iru eze ya na ya wụ na ebe ọ bụ na ịma na ọ na-abụ n'ala Igbo na mgbe ochie ihe siwe ike the last appeal na-abụ the ancestral spirit hmm. eze mmụọ egwugwu mana ịnọkata e hụ na mmọnwụ bịara ikpe ikpe ibi okpe eriela aka azụ hmm, arụ emeela mgbe ahụ ka nne ala ji apụta hmm. nne ala pụta n'uche ọ ga-ebe akwa gagharịa n'obodo o nweghị onye na-apụta ezi ọ wụ ihe mere o ji dị mkpa na ọgbakọ ụmụada na ọgbakọ ụmụ enweghị onye na-amanye ha aka mm-hmm. you don't with them because anaghị eji ike amanye ọnụ n'okwu ụmụ nwaanyị anaghị eji ike amanye ọnụ n'okwu nhazi obodo mm-hmm. ruo mgbe o ruru ka a ga-asị anwa ezi ihe ama a ga-eme mm-hmm. ha abanye n'ime ya mana ka ọ dị ugbu a ọtụtụ ụmụ nwaanyị anyị ọkacha ndị nke ndị ka ụmụ agbọghọbịa ndị na-amali nje elu mhm. enyefere ha ọchịchị n'ihi na ha gụtara akwụkwọ mana omenala edoghị ha anya ọtụtụ n'ime ha na-achọzi ka ha gbaa nwunye gọvanọ nso ka ọ bụrụ otu ha ga-esi nweta ikikere mhm. ka ọ bụrụ otu ha ga-esi nwee ọnọdụ mhm. na ọtụtụ n'ime ha onye a họpụtara si ya bụrụ onye isi onye na-achịkọta ụmụ nwaanyị ihe ọzọ ga-eme ọ gbara gawa na nke gọvanọ nwunye gọvanọ hmm. gbara gawa na nke nwunye lokal gọọmenti chairman maka narị ife ọ bụ ihe ndị a butere na abịa n'ọgbakọrọ ndị nwoke na ndị okenye na ndị amaala ọ oke n'ọhịa ngwere n'ụzọ abịa n'ọgbakọrọ ndị ka ụmụ nwaanyị na ọgọst mitin ịhụ ka ọgọst mitin na ya ejila nwa na mgbe mbụ ndị na-ebutere anyị isi ọwụwa na n'ọgọst mitin ụmụ nwaanyị bụ ndị ụka ọlọrọ ọhụrụ si na ha hmm. a na-eme ugbu ọwụzi ndị ụka ọlọrọ ha owu ndị isi ọwụwa ọ wụzi ndị ụnwanwụ ndị aha nyere ọchịchị ụmụ nwaanyị n'aka ụmụ nwaanyị werere ọchịchị ha nye ha n'aka si ebe ụnụ gụtara akwụkwọ nyere na anyị aka ka hazie ihe ọ bụrụzie ihe a ga-eji bụrụ ọnọdụ ụmụ nwaanyị buga jee ara ọnọdụ n'aka nwunye gọvanọ hmm. ihe a na-agbawa obi hmm. n'ihi na dịka m siri kwuo ihe siwu ike n'ala Igbo na mgbe ochie akpọwa ụmụada mm-hmm. agafere ụmụada akpọwa the ancestral spirits ndị mmọnwụ mana ọbụladị ndị mmọnwụ asị na ha eriela aka azụ nne ala apụta ka ahụ na-eme in ten generations bifo ahụ ya ka ọ dị ugbu a aka nwere nne ala aka nwere ndị mmọnwụ na-anaghị eri aka azụ n'ala Igbo ụmụada aka nwere ya olee ihe wu ihe a na-asị ka anyị laghachitenụ n'azụ lọghachikwutukwala na ihe ejiri mara anyị dịka ndị Igbo maka na ọnọdụ anyị na ha eji na ha agbanwe na-adị njọ njọ na-ada njọ njọ kwa ụbọchị ụfọdụ na-eche na ahụ ka anyị laghachi eje arụsị ka anyị laghachi eje mee nke a ka anyị laghachi nwa ahụ ụkọchukwu na onwe m hie awụ ka a laghachi eje arụsị Ọka si na Igbo si na agbala azụ ebute ụkwa <laughs> a laghachi azụ mara ihe ejiri mara laghachie n'ihe ejiri mara anyị ihe ndị a dị mkpa maka nchekwa obodo ihe ndị a dị mkpa maka mmepe obodo ihe ndị a dị mkpa maka ime obodo dịrị nọrọ n'udo a na-enwe ọganihu okwu anyị adawala kparapụ n'ihi na ihe ndị anyị na-akpa nkata taa ọtụtụ ihe fọrọ aka ga-akpa akpa kemgbe ọnwa ole ma ole kemgbe afọ gara aga anyị na ha ekwu na a ga-enwe ndọrọ ndọrọ ọchịchị gọvanọ uh, gọvanọship na Anambra steeti mm-hmm. olee ihe bụ ihe ndị eze na-achị na Anambra steeti na-ekwu nke mere ọgọst mitin. kedu ihe ụmụ nwaanyị mpaghara obodo niile dị iche iche na Anambra steeti ha tụnyekwuru okwu ha tụnyekwuru ọnụ n'ihe gbasara ndọrọ ndọrọ ọchịchị a na-adọ na Anambra steeti taa olee ihe ọ ga-eji bụrụ na na ihe ndọrọ ndọrọ ọchịchị a na-adọ na Anambra steeti taa ga-eri isi nwa amaala ọ bụrụzie ihe anyị ji akpa nkata tupu ekwuo okwu ya ọ bụrụ naanị ya maka e, akpa gbagburu dibịa ọzọkwa welitere isi hmm. e, e, nwanne echi ọ hmm. na-eri oriwele ndị mmadụ nnukwu hmm. amama alụsị a na-achụla àjà eji ọbara ndị mmadụ achụ maka na mhm. o nwere nke a jụrụ Jizọs n'ọnụkwalụ maka ndị Herọd ji ọbara ha wee gwa ọchụchụ àjà ha mhm. onecha ha anya sị ha ọsọ nke ahụ ma ndị anadagburu na na oh. mana ife ọ gwara ha bụ na ọ bụrụ na ụnụ akpachara anya ụnụ ga-eso ha naanị maka na ozu onye ọzọ dịka egwu isi. nchegharị ahụ dị mkpa maka ndọrọ ndọrọ a na-adọ na Anambra steeti ma ọ bụgodị na etinyere ya ọnụ ekwesịrị itinye uche na akọ maka o nwere egwu ụmụ nwaanyị na-ada agụba mba egwu ụmụ nwaanyị na-ada asị na egbe na-ebu ọkụkọ alata agụkwa ife egbe ji ebu ọkụkọ akọwara ife ụfọdụ na-eme si na maka na ụmụ kọleji anatawago eji akụ aka e, e ihe bụ na ụfọdụ ihe na-eme kịta egosina na oge ndọrọ maka ọ na-agba oge ndọrọ ndọrọ ewere ọbara ọtụtụ mmadụ wee fichaa ilo ka e wee saa ya maka onye ga-abata izu ọzọ mana aja eji ọbara achụ kedu alụsị a na-achụ nyama ọbara kedu ihe nyama alụsị na-eri maka ọ bụrụ na ọbara ndị na-emepụta ihe n'ala Igbo ọmụ ndị nwere ife ha na-alụ n'ala Igbo ka a ga-eji wee gbasuo nyaba alụsị ife ọ ga-erizi na ọ bata abata ga-aka nke ọ ga-eri mmadụ niile ọ ka mma ma ndị na-azọ ndọrọ ndọrọ ma ndị na-akwado ha andị ndị na-emere ha kampen ga-efi aka n'anya malụ na ihe bụla ha mee kịta na-agha akwụ ụgwọ ya mmanụ na ụdị mmụọ nwa anyị tinyere mmadụ ụdị mmanụ ekpunyere mmadụ n'isi etu ahụ ka ọ ga-esi wee mee ụdị ike anyị na-asị akpara mana nwanne m nwoke na-echetara m ụbọchị a na ọ na-agba alụsị mesie ike egosi osisi esi ya wee pịa ya oge elugo anyị ga-eji alụsị <laughs> nọ n'ala ka a ya na-ekwe osisi esi na ya wee pịa gị mm-hmm. maka na ihe ha na-alụzi n'ala Igbo dị njọ ndị na-ege anyị ntị eh, dịka m siri kwuo okwu anyị adawala kwarapụ kwarapụ ka ọ dị ugbu a anyị ejewela otu elekere mere m ga-eji tinyekwuo ya n'aka maazị oke ụkọchukwu n'izu na-abịa abịa anyị ga-enwe ike lebatụkwuo ihe ndị anya tinyetụkwuo ya ọnụ eleghị anya anyị nwekwara ike tụlee ya ihe eme ihe a ga-eme ka nwa ugo biri maazị oke isiokwu anyị bụrụ na amaghị ndị a na-eze maọbụ anyị na-ajụ na-amakwanụ ndị a na-eze ma ọbara a na-awụsi n'ala Igbo ma etu Naijiria si debe isi ma nchekwawa obodo na echekwaghị obodo na ihe gbasatara ndọrọ ndọrọ anyị na-atinye ọnụ na-asị biko ka ndị mmadụ tinye uche na akụkọ ihe a na-eme tata onye na-apụ ya jide onwe ya ya chekwawa onwe ya maka na ọ nwere ihe gosiri na ndị na-anọchite anya gị ma na lokal gọọmenti o ma na steeti o ma na federal gọọmenti etiti o nwere ihe gosiri na ọdịmma gị dị ha n'obi onye ọbụla were akọ ga na-eme ihe nkata anyị na-akpa bụ ikoro ha iji e akpụ ya ikoro bụ iji wee tụtee mmụọ ndị be anyị n'ihe gbasara na ihe banyere ọdịmma ndị Igbo ebe ọ bụla ị nụrụ ya bụ akụkọ ọ bụrụ na fesbuk ọ bụrụ na pọdkast zi ya onye ọzọ kwekwanụ ka gị na agbata obi gị kpaa anya bụ nkata ọ kachasị bido n'ezinụlọ gị maka na ọ bụrụ na akpa akpa ewelarụ n'ute ọ bụrụ na ebe ọ bụla ị na-enweta pọdkast chọọ ya bụ ikoro chọọ ya jiri ikoro mkparịta ụka n'asụsụ Igbo anyị na-ekwu ya n'Igbo ka o wee zuo ana Igbo niile ka anyị kwuo ya n'asụsụ anyị iwee ghọta anyị biko gbaa mbọ ledo ezinụlọ gị na agbata obi gị anya eji m aha m onwe m bụ oke ụkọchukwu ndị mụ na ha nọ n'izu tata bụ maazị Kanayo Odeluga ga-ewepụ ihe o ji ekwu okwu ejikeme ọbasi na ụkọchukwu Austin ọkaigbo Igbo ya dịrị onye ihu mma dịrị onye azụ mma ndụ mmiri ndụ azụ kachifonu